Jesus life go na video onye eze Jesus life abịakwa m ebe ọ na-adị eme nka no one can challenge god not even mami water not even the son ọ sị na ọnya bụ chukwu kele eluigwe kee ụwa mana anọ nwere ndị dị nchaji e nwere ndị o nyeziri nchaji ka ba na-achịkwa ụmụ ife niile o kere eke ọ bụrụ na ị mara ị mara na anyanwụ a nwere ndị dị control of this anyanwụ mmiri ya nọ na ya kịta nwee ndị ga-abịa ebe akpa ekpere na mmezu na mmụọ bia na mmiri lụọ ọrụ ọbịa na mmezu mana gị abịa mee ọ bịara na mmezu abụrụ na mos na mami wọta ọ chukwu nyere ike niile a ọ bụrụ na agụ akwụkwọ nsọ ịgụ asam 16 ịnụ ebe okwu si na all power belongs to him all belongs to lord and no one can battle with god and no one can challenge jehova dịka a sikwu na mbụ achọrọ m ịma ife ị na-eme kama na ọ bụ ọ bụ na ide ezu wọnsọ ọ bụ na ide ezu ori ide egbu mmadụ ịma na aka m adịgo na ya mana ị na-egbu mmadụ na ezuori aka m adị ọkwọ na ya ibe na ya bụ nna-ebinye ụmụazị ike kafa na-ebunye m ike nna esili ụmụazị fa na-esili m onye na-anụ onye prọfet onyi nwa ma onye eze jizọs aka na-asụ ụchụ ụwa na ibe taa ka m bikwa ụmụ m ike ọzọ ka m bikwa ndị mmadụ ike ife a na-eme maka na-ekele ọlụ eke kere ibe ị na-eme ife na abata na ọ bụ n'obodo oyibo ka ị nọ ọ bụ na abuja ọ bụ na legos nwoke ọbụla kwesịrị eviri yi ọ sị na ife ọ mepụta let me tell you something nwoke ọbụla nọ n'ụwa na-ada emepụta ife ichi ihe mana nsogbu dị ọ bụla everyday asị na ụmụnna na-achụ gị ka ah, ụmụnna achụkata gị chụba ụmụnna na-ekele ọlụ eke na-ekwe na mmanya ka m ji wee bịa n'anyanwụ na-ekele ọlụ eke na ọnya ma onye isi nchụaja ka m bụ kedu ife ụmụnna anyị lụpụ gị na ya bịa ka nlụ gị na line obodo ibe afọ ị na-asị na ịma mbite ego ka e bizinesi ị na-eme nara amịta n'ego bụ onye eze ka agbaa gị na line akpa gị na line ka ibe na-eme ee obodo ibe afọ ị ga-anata ọzi were skọt wee natanụ ọ bụ na politiks ka ị na-emedo maka a na-alụpụ mmadụ na line alụpụo enwe onye a ga-alụpụ na line onwere ife ọ ga na-eme gị enwe isi so bịa ka alụghị gị na line ma gị mara amarụ na ọ bụrụ evri ihe isi na ụmụnna anyị na-achụ gị onye a na-achụ gị ebu isi one onye a na-agwado gị ọgwụ ebu isi one dịka m si wee gwa gị ọ bụrụ na ọgwụ ị na-agwọ bụ ka ijiri wee megide mmadụ eweta keesi ya ebe m na-apịawa nga azụ ọ bụrụ na arụsị ị na-ebela iji ijiri na-emegide ụmụ mmadụ eweta alụ nke ya ebe nnọ arụsị afọ elibezia gị ya na-ekpeli ya ibe nnọ na ya bụ onye biri ibi ebili ma onye bigide nwa mmụọ nwa mgbegide nwa mmadụ egbebele ugobele nke si ibi ebe na nkụkwa anya ọ bụrụ ịgasị ọgwụ osi egbe jie ngwa na n'anya nụ ka ịbụ ka esi ebi ike na-ekele ọlụ eke ekele ọlụ eke bịa kpọọ ụtarụm ebu ebe a m ebu